Ọlụ ndị ozi isi nke iri ma otu nwoke nọ na Sizeria aha ya bụ Kọniliọs ọchịagha na-achị ọgụ ndị agha ise nke otu ndị agha ahụ a na-akpọ otu Itali onye na-asọpụrụ Chineke onye ya na ezinụlọ ya niile na-atụkwa egwu Chineke onye na-alụ ọtụtụ ọla ebere nye ndị Juu na-ekpekwara Chineke ekpere mgbe niile ọ hụwara ọhụ n'ihere ka oge awa nke iteghete n'ehihie ma ozi nke Chineke ka ọ na-abịakwute ya na-asịkwa ya Cornelius o wee legide ya anya tụkwa egwu sị ọ bụ gịnị onyenwe anyị ọ sị ya ekpere gị niile na ọrụ ebere gị niile rigoro ịbụ ihe ncheta n'iru Chineke ugbu a zigakwa ndị ikom na Jọpa kpọta otu onye bụ Simon onye a na-akpọkwa Pita onye ahụ na-anọ dịka ọbịa n'ụlọ otu onye bụ Simon onye na-edozi akpụkpọ anụ onye ụlọ ya dị n'ụsọ oke osimiri ma mgbe mmụọ ozi ahụ nke gwara ya okwu lasịrị ọ kpọọ mmadụ abụọ n'ime ndị na-ejere ya ozi na otu onye agha nke na-asọpụrụ Chineke n'ime ndị na-anọgide ya nso mgbe niile mgbe ọ kọsịrị ha ihe niile o wee ziga ha na Jopa ma n'echi ya mgbe ndị ahụ nọ n'ije ha na-abịarukwa obodo ahụ nso Pita rigoro n'elu ụlọ ikpe ekpere ihe ra ka oge awa nke isii agụụ wee gụọ ya o wee chọọ idetu ihe ọnụ ma mgbe ha na-edozi ihe ihe dị ka inyoyi bịara ya n'anya o wee hụ eluigwe ka o meghere ya na otu ihe ka ọ na-arịda dịka oke akwa ọcha a na-esi na nkuku anọ eweda ya n'ala nke anụ ụkwụ anọ na ihe na-akpụ akpụ nke ala na anụ ufe nke eluigwe niile dị iche iche dị n'ime ya otu olu wee bịa ruo ya ntị sị Pita bilie gbue rikwa ma Pita sịrị m gaghị eri ma ọlị onye nwe anyị n'ihi na ọ dịghị mgbe ọbụla m riri ihe ọbụla nke rụrụ arụ nke na-adịghịkwa ọcha otu olu wee bịa ruo ya ntị ọzọ nke ugbo abụọ sị ihe Chineke mere ka ha dị ọcha gị onwe gị emela ha ihe rụrụ arụ e wee mee ihe a ugbo atọ ngwa ngwa e wee nara akwa ahụ rigo n'eluigwe ma mgbe Pita na-enwe obi abụọ n'ime onwe ya ihe ọ ga-abụ bụ ọhụ ọhụrụ re lee ndị ikom ahụ ndị Kọniliọs zitere re ebe ha jụsiri ajụjụ ụlọ Simon ha guzoro n'ọnụ ụzọ ámá wee kpụọ. jụọ ma Simon onye a na-akpọkwa Pita na-anọ dịka ọbịa n'ebe ahụ ma mgbe ọhụ ahụ na-adị n'obi Pita mmụọ nsọ sịrị ya lee ndị ikom atọ na-achọ gị ma bilie rịda asụ ha enweghị uche abụọ n'ihi na mụ onwe m ezitewo ha Pita wee rịdakuru ndị ikom ahụ sị lee mụ onwe m bụ onye unu na-achọ gịnị bụ ihe unu bịaworo n'ihi ya ha wee sị Kọniliọs ọchịagha na-achị ọgụ ndị agha ise nwoke bụ onye ezi omume nke na-atụkwa egwu Chineke onye mba ndị Juu dum na-agbakwara ya ezi ama ya ka mmụọ ozi nke dị nsọ dụrụ ọdụ site na Chineke ịkpọta gị n'ụlọ ya na ịnụ okwu ụfọdụ si gị n'ọnụ pụta ya mere ọ kpọbatara ha lee ha ọbịa ma n'echi ya o bilie so ha pụọ ụfọdụ n'ime ụmụnna n'ime kraịst bụ ndị jọpa sokwara ya jee echi ya ha baa n'ime sizeria ma kọniliọs na-ele anya ha ọ kpọkọkwara ree ndị ikwu ya na ndị enyi ya ọ hụrụ n'anya ma mgbe o ruru na pita batara kọniliọs zutere ya daa n'ala n'ụkwụ ya kpọọ isi ala nye ya ma pita weliri ya elu sị bilie mụ onwe m bụkwa mmadụ ka ya na ya na-akparịta ụka ọ baa n'ime hụ ọtụtụ mmadụ ndị gbakọrọrị o wee sị ha unu onwe unu maara otu ọ bụ ihe na-ezighị ezi n'iwu ka nwoke nke bụ onye Juu were onwe ya rapara na-arụ onye mba ọzọ ma ọ bụ ijekwuru ya otu ọ dị mụ onwe m ka Chineke gosiri ka m ghara ịkpọ mmadụ ọbụla ihe rụrụ arụ ma ọ bụ ihe na-adịghị ọcha n'ihi nke a ka m bịakwara na-arụgharịghị ụka mgbe e ji kpọta m ya mere ana m ajụ okwu gịnị mere unu ji kpọta m Kọniliọs wee sị ụbọchị anọ gara aga ruo oge awa nke a m na-ekpe ekpere n'oge awa nke iteghete n'ụlọ m ma lee otu nwoke guzoro n'iru m n'uwe na-enwu enwu sị a anụrụ ekpere gị echetakwara ọrụ ebere gị niile n'iru Chineke ya mere ziga na Jọpa kpọtara onwe gị Simon onye a na-akpọkwa Pita onye ahụ na-anọ dị ka ọbịa n'ụlọ Simon bụ onye na-edozi akpụkpọ anụ n'ụsọ oke osimiri ya mere n'otu oge ahụ ka m zigara gị gị onwe gị mekwara nke ọma na ịbịawo ya mere ugbu a anyị onwe anyị niile nọ n'ebe a n'iru Chineke ịnụ ihe niile nke onye nwe anyị nyeworo gị n'iwu Pita wee saghe ọnụ ya sị n'ezie ana m aghọta na Chineke abụghị onye na-ele mmadụ anya n'iru kama n'ime mba ọbụla onye na-atụ egwu ya onye na-alụkwa ọlụ ezi omume bụ onye ọ na-anara nke ọma okwu nke o zitere ụmụ Izrel na-ezisa ozi ọma nke udo site n'ọnụ Jizọs Kraịst onye ahụ bụ onye nwe mmadụ niile akụkọ ahụ unu owu unu matara nke pụtara ìhè na Judia dum na-amalite site na Galili mgbe baptizim nke Jọn kwụsara gasịrị bụ Jizọs nke si na Nazaret pụta otu Chineke were mmụọ nsọ na ike tee ya dịka mmanụ otite onye jegharịrị na-alụ ọlụ ọma na-emekwa ka arụ dị ha ike bụ ndị niile ekwe ekwensu mere ka ha dị ka onye nwe ha n'ihi na Chineke soro ya anyị onwe anyị bụkwa ndị ama nke ihe niile o mere n'ala ndị Juu na n'ime Jerusalem onye ha bukwara na-akwụba ya n'elu osisi onye ahụ ka Chineke mere ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ o werekwa ya nye ka egosi ya n'ìhè ọ bụghị ndị Juu niile ka egosiri ya kama ọ bụ ndị ama Chineke buru ụzọ rọpụta bụ anyị onwe anyị ndị soro ya na-eri na-aṅụkwa mgbe o siri na ndị nwụrụ anwụ bilie o wee nye anyị iwu ka anyị kwusara ndị Juu ka anyị kwụsịkwa ike na onye a bụ onye Chineke kawọrọ ịbụ onye ikpe nke ndị dị ndụ na ndị nwụrụ anwụ onye ahụ ka ndị amụma niile na-agbara ama na site n'aha ya onye ọbụla nke kwere na ya ga-anata mgbaghara mmehie mgbe Pita kpụ akụkọ ndị a n'ọnụ mmụọ nsọ dọkwasịrị ndị niile nụrụ okwu ahụ igbobo wee nwụọ ha n'arụ bụ ndị kwere na jizọs ndị sitere na ndị obibi ugwu tahara bụ ndị soro pita bịa n'ihi na awụsawokwara onyinye nke bụ mmụọ nsọ n'isi ndị mba ọzọ n'ihi na ha na-anụ ka ha na-ekwu okwu n'asụsụ ọzọ dị iche iche na-emekwa ka chineke dị ukwuu mgbe ahụ pita zara sị ọ dị onye pụrụ ịnapụ mmiri ka a ghara ime ndị a baptizim ndị natara mmụọ nsọ dị ka anyị onwe anyị o wee kwuo ka e mee ha baptizim n'aha Jizọs Kraịst mgbe ahụ ha rịọrọ ya ka ọ nọgide ụbọchị ụfọdụ